igbo bụ igbo ekene m ụnụ afa m bụ nni ọdụ onye unu ziri ozi dịka prezident jeneral ọhaneze ndị igbo abịakwa m ọzọ ụmụ igbo abịara n'iyi ọnụ na ndị be anyị siri na nnụnụ okpoko buru na ntị jiri ana m ekene unu na nnata unu nata na nrọpụta ikpeazụ anyị mere na-arịọ unu ka unu natakwa ọzọ kpọọ na ife ha ọrụ etu m si kọwara unu mbụ nrọpụta nwere ike ịgbanwe ndụ anyị gbanwee ndụ ụmụ anyị nrọpụta ga-ewega anyị n'ebe anyị nọ mbụ mgbe ndị ọcha na-ahụ mgbe anyị site na naijiria bụ rijiọnụ izizi lụrụ mahadum na nsụka lụọ cement factory na kalago lụọ golden guinea na ụmụahịa si n'oji river na-emebeta eletrik ụmụaka anyị na-eje akwụkwọ mụ n'obodo ebo n'ebe dị iche iche nwee scholarship gọọmenti akwụkwọ a na-ejebụla akwụkwọ nwere isi a ma ya unu ka unu pụta maka na ya bụ ife anyị na-achọ bụ restructuring ka ewechi anyị nke akụ na ụba dị be anyị ga-abụ anyị nwanwe mmanụ dị be anyị abụrụ nke anyị nnu be anyị abụrụ nke anyị koolu dị be anyị abụrụ nke anyị gaasị be anyị abụrụ nke anyị polisi na-arụ ọrụ be anyị abụrụ anyị nwanwel kọmishọna polisi bụrụ ndị gọvanọ anyị ga na-atinye fa n'ọrụ kọtụ dịbe anyị ga-ebido na majistreti kọtụ wee ruo na suprim kọtụ ikpe na niile dị be anyị bụ anyị ga-ekpe ibe ndị lọya na-akpọ kriminal cases bụ anyị nwa ga ebe onye ọ na-aga ewe na polisi bụ anyị bụ anyị nwa ga-ewe ama esizi obodo ọzọ wetara anyị onye na-amara omenala bụ anyị a na-atụnye ụmụaka anyị na nga na-enwere nke a bụ ọgụ a na-anụ ma ejiri egbe anụ ya ana ma ya unu ka pụta maka na onye si na ya ama pụta maka na a ga-ata afụfụ ofu mbọsi rapụ ọrụ anyị nwere ike nọdụ n'afụfụ arọ rụrụ arụ anyị gị anya wee fụ n'ọgba Atiku Abubakar na Peter Obi bụ ndị ga-eme nwere restructuring na anyị garubere obodo anyị bụ Naijiria wee kpọta ndị Yoruba bụ ndị afemfere kpọta ndị ndị bụ ndị Pandya ndị Middle Belt na ndị Northern Elders fụrụ anyị tiwara ugbu a fancha wee kwado n'ife a ka ọ ga-agba Atiku bata ka ọ dị ofere iti iwu ga-eme ka restructuring bata a sị m unu na ife anyị e jekọ bụ ife Igbo niile kwetara ọnụ si n'ebe a ka anyị ga-eje n'ebe ndụ anyị ga-adị ya unu ka unu kpọọ onye ọrụ ka pụta ọ dị mkpa ka naijiria marụ na anyị chapụrụ ofu ebe agụba vootu si be anyị ọ na-ada dị onye anyị kwadoro dakpa ya na anyị kwadoro ya igbo bara ụbarị nne anyị anyị ogo ndị mmadụ ga-enyere anyị aka na moto ndị luxurious bọs na-afọ egbu mmadụ na ebulata na narafa ego so efefa na ana ụnụ bụ unu gosi pvc ọnụ kaba na-arụ ndị na-enwere ike ịgba moto banyenụ ga-anọrọ ọrụ a ọka anyị mma karịa na-egburu ndị be anyị na n'imo n'Igbo na-eniva na mass grave ọ kara anyị mma na egburu mmadụ ka esi wee bụ na benue banye n'ụlọ ụka mebie blessed sacrament gbuo fada na abụ gbuo ndị kwaya ile afefa wee na-agụ egwu na na-ekiri onye na-achị anyị enwere ife omere maka ya ọka anyị mma na-abịara na-agba ọkụ na ọfisi ndị INEC jee na Anambra gbaa kadrida niile jee na-abịa gbaa PVC ruo na plateau ma efe dị n'ọfụ ofu onye jide n'ụwa gị ya bụ biko ka anyị jezigara ozi ozi ọma ka anyị jezigara ozi ka anyị gwa ha na anyị kwụsịrị ike ebe anyị kwetara ụmụ mụrụ ka chineke duo unu ka ọrụ a jee nata n'udo na-enweghị ife site na fa kraịst